na mba! iro n'Imo steeti ihe iro na Ofortu iro na Ebonyi steeti ihe iro na Abia steeti Onitsha bụ na Chukwu ihe enwere obi nwanne ịma na akike na-ebenụ okwu na bụ igbo bụ eziokwu ịma na onye ya nụrụ igbo ka nwere obi nwanne obi nwanna maka anyị zara unu nne ntisa ife n'ala n'igbo kọlụ kọlụ kọlụ omela ịma na okwu nna bụ igbo bụ eziokwu ịma na onye nwelụ ntị ya ị na-akpọ onwe gị nwafọ igbo n'ịfụrụ igbo n'anya mana gị na nwanne gị mekọ iwe omemisegiyo ịkpọrọ ihe onye aba aba aba keleke isi n'osi nsụga ọ bụ onye ime obodo na-ewucha ntị gị ọfụma na mụji tani wee bịa ya na ihe onye si gị kwuo ego onye ntịsa ọsọ ọkụ igbo na onwe gị nwafọ igbo igbo n'anya mana ifu onye mbise ibido wee kpalịba onwe ibido wee sitọba onye mbise batabeghị agwọ batabeghị ịpụrụ ụzọ chụba onye mbise tupu ịchụba agwọ yanyi ụja ntị n'ọfụma kike ji tara ebe ya yanyi ụja si gị kwuo ihe ihe ego ọdị dalozie ego onye ntisa igbo chụba na na-ebe nzuo kwesịrị ịbụ onye igbo n'ifuru igbo n'anya onye anambara onye kpatara ego oyibo isi na ọgwụ ụlọ ọgwụ ego n'oji mmadụ wee tụọ ụtụ n'ọbụ ibe eji gbalụ ha ya mere ụfọdụ akpata ego bịa ka nwa gị ụcha ntị ọfụma na mụchita na ịdalụchi ego ne onye ntịsa

na hope iro na steeti ye iro na Abia steeti anịta bofu na Chukwu ye enwere obi nwanne ịmanịcha ka

ọgbụlị ezunu ka mụ na-agba ife na bụ sọsọ ị na-akọlọ mụyi ibe mere gị na Ebonyi steeti nke mere gị na Anambra nke mere gị na Enugu steeti na anabia steeti ibe mere na Imo steeti akwa ka iwe tinye nkewa ụmụ gị wee sọrọba asọrọ ịmara ịbụ onye ntisa eziokwu gị ka mụ na-agwa ozugbo n'ike ịma na okwu na-agwa igbo bụ eziokwu ịma na onye nwelụtụ ya ntisa melụ n'ala igbo ije dị siri ike ọlụlụ dị na nwunye na n'igbo ụfọdụ siri ike ewuowo maka gịnị ndị okenye atụrụ ana karịa ụfọdụ na-agụ ụmụba afa chọrọ ndị Ebonyi ọ chọrọ ọgọ ndị Enugu afa chọrọ ọgọ ndị Abịa ọ chọrọ ọgọ ndị Imo steeti ọ chọrọ ọgọ ndị Anambra ife ọ bụ nkewa ọyịnuhu chati ka m nwee

na CEO outside and Igbo ọnụ vive ga-aba na-eme tupu fewe onye Igbo n'ọlụ ajụmanya ebe o tupu fewe onye Igbo n'ọlụ ajụmanya steeti ya gezie ntị niile na Igbo ofu ovuka ịbụ na chukwuo biko zalụnụ ntisa ibe ntisa na-ebutebu ebute nkewa ọ bụ ntisa na-ebute nwanne achụba nwanne ya nwanne ezebe nwanne ya nwanne akọkọba nwanne ya ntisa adọka ewuro ije, ahịa ije. ụfọdụ ndị Igbo na-agbafu nwanne ya ebidola esụba alụfa asụsụ ndị ugwu asụsụ ndị ofe mmadụ ọkwa sọsọ ka ilie nwanne iwere nata ego ọ na elekwa ịtani dịta kaji ịtani wee bịa onyezi gị ịtalụchi ego ọdị ịtalụchi ego ọdị onye ntị sa adịghị otu ba n'ọsọ

iro na ofọte igbo n'Ebonyi steeti ihe iro na Abia steeti naanị ntabofu na Chukwu ihe enwere obi nwanne ịmanịchaka mebe igbo obi igbo ịchaka ebe kamụbụligba kene nneọma jide ebube na mmadụ bụ na afịa zụrụ na mmadụ bụ na na-aga na onye nwere mmadụ ka onye nwere ego eziokwu ka m na-ekwu kamụbụligba kene chiftochukwu ọkafọ ugonna ya na ogidi chioma CEO odogwu Linton Group of Companies, yo. Linton Hotels, Linton Foundation, Linton Care, onye bụ ule bụ n'obusigo, Chiftochukwu nwoke afọ. Ụtụ maka anyị je na Panama, anyị kene mmiri ọma, Daniel Dixon, mmiri ọma na Panama, Chairman CEO. aha Land Global limited ọkụ nwere enwe onyeọmadị solusibe mmiri ọma na m na gị chifu mmiri ọma na panapa odogwu otu ịgba ka anyị jenu na ndị ọba enelu GPRS ndị ọba niile ọkpọlọkpọlọ ya obi kụba n'odogwu ezi nwa ihe gbuo onye nwere ihe nwere ibe onye ịchaka na-ekene n'odogwu na ibe nwere ibe ezi oyi mela ọgọ gaba ọkpatozuru ọra na ọ bụ onye ego ifeobi na ahụ ihe gbuo obi kụba mma asị nne ekwula ọbịa niile ọ bụ onye ka mụ na-ekwu Mr. Joseph Ezokafọ Dorizaza onye nwere ya nwere ire na mmadụ oke ji akarịsị iwe mere anyị nọzuo ọ bụ Chukwu ga-akwụrụ ụgwọ adresị nne ekwula ọbịa adresị nne ekwula ọbịa Jowi Jowi agụ na real estate yodo oju na-emesara aka onye nwere onye welibe ọmadụ oge ga-aga n'obodo n'elu ụwa chief executive officer Gloria Cresomsodo ya na netkomasio nwoke nọ mmewulife gbachi na-emele debe Ogodogo. anyị buru ịgba wee dee enelu nwara na lulio ọ na-aka emeka nwekọnkọ imani chiamasirio emika limited yo onye ọcha na imbekwali enwe chairman five star record o maọbụ nnene anaghị ezo na kọnsida onye nwere gị nwelibe onye nwe anaghị eze anya anyị jee na rio anyị ga n'ife dọkta he

asịsa Igbo Igbo ka anyị nwere obi nwanne na n'Igbo Igbo niile ka m na-agba Igbo ka anyị nwere obi nwanne na n'Igbo Iro na Anambra Iro n'Imo steeti iro na Oforto iru na Ebonyi steeti ye iru na Abia steeti Onitsha bofu na Chukwu ihe ewela obi nwanne ịma na ịchakala ebe igbo obi igbo ịchaka ebe

Adigela Gbalaze Odogwu Chief Kenneth Ifegud nwa mụtara na mma Agbalaze onye ka Chukwu dị izizi n'ọzọ ugboro Chioma si Igbo Diamond Limited wee bụrụ ebu ebusigowa Agbalaze ma dị na kalisia mma onye bụrụ ebu n'obusigo agbala nzọ dị ka chukwu karịsịa karịsịa karịsịa otu ịgba ka anyị jee n'ihe mgbasị ka anyị kene His Royal Majesty eze bụkwanụ mkpọ nwanne ihe si odo odozi obodo ihe mgbọsi eze ugwu mba chiamasi ihe si ihe ọsọ iyi eze ndị igbo izizi na odogwu si ọsọ iyi ya mụ na obodo kedu ọzọ bụrụ kenenu nwakamma tifilosios ikekwanụ ezemọgọna ọzọ bụrụ ebube chukwu ụzọ nke izizi n'ọzọ bụrụ ọgaranya na-atụ egwu chukwu ezi oyi mekene ojunu nke mọgọ ojide onye nwanne ya n'onye onye nwere dị n'ogwere ibe na mmadụ oge dị aga tụọ dị ebube chukwu nsọ okpe na mgbidi nwa nọ na South Korea ọ bụ onye ka mbụ na-ekwu Mr. Ugochukwu Chibụzọ Collins Chairman CEO Chivera Ventures Limited nwata mmanụ dozi akụmotos n'omume kenei ịchaka na-ekele onye nwere ubi nwere mmadụ ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị nwata mmanụ dozie akụ ọchịrị ọchịrị ọchịrị kedu maka oji fọdụ njem ọgọ ọbụ ka mụ na-ekwu Prince Pelis okwu dịrị egwu oji fọdụ njem ọgọ n'ezi oyi mekene fọniche mọkọ Prince Felix Obudiri Ogu na nkịta azụ ha onye nwere nwere ibe na mmadụ nke dị karịsị eze ndị n'ọba

Jude Oscar si n'ata egwu na na ekenero ndị ọka m nne melụ na na-eti egwu na-etisi egwu ike kedara m panteka ike egwu. Ike eru ikenecha ike n'elu m transfọma ndị na transfọma ndị agụata chifu emeka otu igba odogwu akwa bili lomoni rekọd nwa mụtara na mma ọnwadubụọna odogwu nwa gị bili akụ naanị sisi na ndewi n'onumakeleyo osisi ọmapụrụ na nedo ekwentị oyila nja kedu maka obi ego na china obi nwele ego Mr. Okechukwu kisili ezi nwa Chukwu keme nwagwata Fifia Motos eze Chimeleze izizi na nnedo enere m ikuku ọma ikuku ego Chief na Nashwin n'akọkwa ikenelu bụ Biafra dike ka izizi n'ọkịda enelu m Chief Eze ji amatụ disco oil and gas limited ide one of aguleri ide na dubai kenelu makatakume efemeka bọsụ ya na alụsiego alụsiego n'ọkịda kenelu peri spanish kingdom apartment obere nwane magụ manicure pedicure ezi nwa obodo ukwu onye ọma n'ume ekene enere m dọkta igwedo di celebrity doctor mmiri na-ezolola na nando ene dọkta ambasado ọfọja memenike German, dixi properties nọ n'ume ekene ọnya n'izolusibe n'onye nwere ubi welite kedu maka splendid furniture akụ eze na ya mmadụ ka edikalesi ya kenere bụ instigato na ph nọmba 1 ikenemanlaijiko eme nnewi ọganaiza ịla nga enelu m taiga ọ bịafula ego n'ọkịda na mmadụ na ọkarịrị akarị chukwu gọzibeba onye nwere mmadụ onye nwere n'elu ụwa ewu ijadike nọ n'ebe ndị Igbo banye ohere ewu